amadi ama m na ịhụghị oche nọ nkịtị ebe ahụ ee ahụrụ m ya achọrọ m ịnọ ebe a ee ọ gịnị kpatara nke a ana m esoro ndụmọdụ gị isi na mgbochi ka ọgwụgwọ ana m esoro ndụmọdụ gị ọ ka m na-eme ị kwesịghị ikwu otu ahụ amadi nne na nna ya nwụrụ n'ọrịa ace. ee achọghị m ibute ya ọ ka mma na ọ pụọla ị na-ekwu inyo Amati ahụbeghị m onye mere iberibe ime nke a bụ ihe ihere Masaa. asala m igosila ụmụ akwụkwọ ibe gị tụmadị otu onye n'ime ha na ị naghị asọpụrụ onye ọ nke ka nke igosila anyị niile na a ka ga-akụziri gị akụziri gị ọtụtụ ihe gbasara ọrịa HIV AIDS nke ọma Chikere na-eri uju ọnwụ nne na nna ya maọbụ AIDS maọbụ ihe ọzọ gburu ha ọ bụrụ na nne nne ya gị ya ọ gara ebi n'ezi ugbu a Chikere abụghị inyi egwu gwunyere onye ọbụla enweghị onye ọ bụrụ ọghọm o doro anya onye ọ bụrụ ọghọm o doro anya ihe bụ nsogbu bụ agwa ụfọdụ dịka igosi amadi ya mere m ji agwa gị ka ijikere echi dee edemede gbasara hiv aids nke ị ga-agụpụta na klaasị nke a bụ ebe ị ga-enweta mmụta gbasara AIDS oge ọnụ ugbu a ya mere gaa ebe ahụ gawa ugbu a ka anyị gaa n'ihu chere were nwayọ chere anyị Voilà. Ewo ị nọ nga? Gịnị ka ị na-eme ebe a? Enwere m edemede iberibe gbasara AIDS. Gịkwanụ? Gee m ntị. AIDS karịrị ihe a na-amụta n'ụlọ akwụkwọ. ka ọ gị n'isi ala ala ọ kara gị mma na ị mụtara ya ị nụla ọ dị ezi mkpa ihe kwesịrị ịma gbasara nyocha HIV ee nwere m ike inyere gị aka achọrọ m ịma ịma gbasara nyocha HIV ọ dị mma ọ bụ usoro eji amata ma mmadụ nwere nje na-ebute AIDS na-arụ ya ọ na-abụkarị nyocha a na-eji ọbara eme ya bụ iji maatụ ị ga-eme ya ma ọ bụrụ na iche na ibutele ọrịa ahụ ee ịma nwanne m nwoke kwa abịaghị n'oge ọzọ ese agbaghara m ọ ga-amasị m ịgụpụta edemede a gbasara ace site n'enyemaka enyi m hmm, onye ka ọ bụ gentleman flọ nke gị ewetara m unu ozi ọma onye nwere onye bụ nje hiv abụghị ihe iyi egwu onye bụkwa nje hiv abụghị ihe iyi egwu ọbụla ụfọdụ n'ime anyị amarala maka nke ahụ ịma mmadụ enwenanya gị ị na-ewute nke ukwuu n'elu ọnọdụ a ndị mmadụ jụ gị ọ naghị ekwe odidi ihe ezinụlọ ndị nwere nje AIDS dịka ezinụlọ m chọrọ n'ime ihe niile bụ enyi na ịgba ume enyi na ịgba ume ezinụlọ ndị dị otu a chọrọ nkwado iji die uju ha na-eru tinyere ụkọ ego chere ha n'ihu eziokwu ọ dị ụzọ atọ enwere ike isi agbasa nje AIDS site na ahụ nne bu ya nye nwa ya site na mmekọrịta nwoke na nwaanyị na-enweghị mgbochi na ọ bụrụ na ọbara onye bu nje emetụta nke onye na-ebughị ya ị maọra ya ahụ igbochi onwe gị ibute nje HIV ụzọ ka mma igbochi ibute ọrịa sitere mmekọrịta nwoke na nwaanyị bụ isoro ọ bụrụ na ụnụ bụ di na nwunye na-ebughị ya ihe ka mma bụ ịma naanị onye ọ bụ gị na ya iji gbochie ibute ya ma ọ bụrụ na ị gaghị asọrọ mmekọrịta nwoke na nwaanyị ma ọ bụ nagide naanị onye ọ bụ gị na ya nwere rọba mgbochi iji gbochie ọrịa ahụ site n'ọba ị kwesịghị isonye mmadụ jikọrịta ngwa ndị eji akapụ ahụ dịka agụba mma un ndudu naanị ma esiri ha esi est grave. Je dois te prévenir, on parle de mort, de dizaines, de centaines, de milliers. Le pire me humilié, qui c'est chez nous. Ces choses sont encore tabou. Rien que d'en parler, tout le monde a l'air à bout. À bout de sou, à bout c'est sous. En lui